onyonyo nụnwa bụ maka onye ọbụla na-achọ justice for Mohbad onye ọbụla na-asị na a ga-afụrịrị isi ndị gburu Mohbad bịa ka anyị gwazie gị ndị gburu Mohbad maka na ka ọ dị ugbu a nụnwa onye nụnwa na-akpọ potebụl agbago ihe niile n'anwụ Portable si na ọ gbara nkịtị kemgbe abụghọ na ọmahọ ka ọ ga-esi wee kwupụta ndị enunwa gburu Mohbad mana ka ọ dịzi kịta na ọ ga-ekwupụtezie n'ọnụ Portable na-asị na ọ bụghọ Naira Marley bụ onye gburu Mohbad na kedu ka o si wee bụrụ na kemgbe Mohbad nwụrụ ọtụtụ ndị naijiria niile a na-ebozi naira mali na ọ bụ naira mali bụ ihe gburu Mohbad na ọ bụghị naira mali bụ ihe gburu Mohbad na onye gburu Mohbad ma ọ bụkwa ndị gburu Mohbad bụ ndị iro naira mali Portable na-asị na oge Mohbad nọ na malia music record o wee bụ na ọ nọgideziri ebe ahụ esemokwu wee daalụ ya na nwaliam music records o wee mesịa wee si ebe ahụ wee pụọ na ka ọ pụziri ihe o meziri bụ o jekwuruzie ndị ahụ bụ ndị iro malian group jekwuru ha ya na ha na-eri na-aṅụ ndị ahụ wee mesịa wee fụbazie ya dịka onye ga-abịa ikwupụta ihe a na-eme in their onye ga-abịa ị na-enyocha ihe a na-eme ebe ahụzi ka ndị enunwa sizi wee darazie nwabadị wee gbuo etu nunwa ka Portable si wee kwue ị chọrọ ka birthday shoutouts announcements advertisement of your products chat us up on whatsapp through plus 2348067841298 Portable wee na-asị kedu ihe bụ na oge Mohbad nọ na Malian Music Record ọ na-asị na ihe o ji wee na-achọ ịpụ na Malian Music Record bụ na afụghọ ya n'anya ya potebụl wee na-asị Mohbad kedu onye ọ na-asị na ọfụ ha n'anya kedu ihe bụ na ọ bụghọ n'ime ya bụ Malian Music kod ka ọ nọ wee bụrụ mmadụ na ọ bụ Naira Marley bụ onye nọ n'ime malia Music kod wee mee ya ihe ọ bụ kedụzi ka Naira Marley si wee mesie ya ihe ọ bụ n'ime ya bụ maliam Music Record o gbughị ya mgbe ahụ ọ na-eme ya ihe ọ bụ n'ime ya bụ grupu o ruzie mgbe ya bụ Mohbad sizi n'ime grupu ahụ wee pụ ka Naira mali ga-egbu ya na ya bụ ihe bụ asị ka ọ bụ Portable wee na-asị na ọ bụ ndị iro Naira mali bụ ndị nke ahụ ya bụ gbakwuru mgbe ahụ o si na Malia Music Record wee pụ ya na ha ejezie na-eri na-aṅụ na-akwụgharị na ọ bụ ndị ahụ bụ ndị gburu ya Portable wee na-asị na ebe ọbụla a ya afa si ya bịa tụọ aka ma ọ kpọsịsịa ndị ahụ bụ ndị iro naira mali bụ ndị ọ na-atụ aka na ọ bụ ha nwa bụ ndị fụziri Mohbad dịka onye ga-abịa ịghasasị ihe a na-eme ma ọ bụ onye ga-abịa inyopụ ihe a na-eme na ọ bụ ha bụ ndị gburu Mohbad na onye ọbụla na-ege ihe onyonyo a ugbu a kwesịrị ịma ndị ọ na-ekwu maka ha kedu ka o si wee bụrụ na very dark man nọ kemgbe wee na-achọ kedu ka a ga-esi wee chọpụta ndị gburu Mohbad a na-atụ aka na ọ bụ Naira mali na ọ bụ Sam Larry na ọ bụ onye a na ọ bụ onye a na ọ bụ nwunye ya na ọ bụ enyi ya nwoke bụ Prime Boy na ọ bụ spending na ọ bụ nọọsụ gbara ọgwụ amụghọ na onye enunwa bụ Portable ji infọmeshọn ọfụma ọfụma gbasalụ ndị gburu Mohbad ka ọ dịzi ugbu a ọ bụzi ndị uwe ojii nke obodo Naijiria ka a na-agwazi na-asị ha ebe a na-achọgharị ka a ga-esi nweta ndị gburu Mohbad na si ji ekporozi onye enunwa bụ pọtebụl akpụrụ ya ajụọ ya ajụjụ ọnụ o wee kwuo na ọ bụ ndị dị otu a dị otu a bụ ndị gburu Mohbad ịfụ okwu onunwa emechie maka na ihe enunwa na-eme ihe ka ọ na-eto ogologo ọ bụ na ọ masịrị gị na ị na-achọ justice for Mohbad biko tagia very dark man ihe onyonyo nụnwa ka ọ fụ ihe enunwa na-ekwu gbasara ihe pọtebụl kwuru na ndị aka ha dị n'ọnwụ Mohbad nwụrụ ka e wee mara ka a ga-esi wee wenie onu n'ihe gbasara ịchọta ya bụ justice for Mohbad maka na etu ọ dị kịta sọọsọ onye nweziri infọmeshọn n'ime justice nwa a na-achọ for Mohbad bụ onye a na-akpọ pọtebụl na ọ bụ akpọ ha Portable ozigbo kịta ọkpọsịsị afa ndị aka ha dị n'ọnwụ Mohbad nwụrụ maka na ọ sị na ọ bụ ndị iro Naira mali bụ ndị jidere Mohbad wee gbuo ka o wee pụọrọ ha n'ụzọ onye nụnwa bụ Portable na-asị na aka Naira mali dị ọcha na ọ bụghị ya nwa bụ onye gburu Mohbad o wee na-asị na ọ na-ekpeziri Chineke ka Chukwu napụta ya n'ọnọdụ onunwa ọ nọ ugbu a n'ime mkpọrọ maka na aka ya dị ọcha o wee na-asị na naira mali bụ onye nke na-enyere ndị mmadụ aka na-eme ha ka ha bụrụ mmadụ na ọ bụ ofu enyemaka ahụ ka o nyere Mohbad emesịzịa Mohbad wee sị na ọ chọghịzị. maliam music rekọd osizie n'ime wee pụọ kama ọ ga-ejezije n'ọrụ onwe ya o jekwurukwa ndị ahụ bụ ndị iro naira mali na ọkwa ofu ndị iro naira mali ahụ bụzi ihe fụziri ya dịka onye ga-abịa ịghasa ihe ha na-eme ha wee chọzie ka ha mesie naira mali ike wee gbuzie onye enunwa si na maliam music rekọd wee pụ dịka mobad ya bụ kedu ka i siri wee fụ ihe enunwa ihe potebụl na-ekwu na e nwere ndị ọma bụ ndị gburu mobad ịfụgonu na ya bụ ije ebego nkenke na afụgo justice inụnwa ọtụtụ ndị na-ekwu maka ya ka a chọtarụ mobad gbasarụ ịma ndị ahụ gburu ihe potebusi na ọma ha na ọ bụ na akpọọ ya ọ ga-akpọsịsị ha afa